mana ọ bụrụ na a ga-egburi ya ụmụ mpịampịa mmụọ ọja chineke ekwesịghị ka egbuori ya ọja ka ọja ọ ya kpatara na ịbịa n'ụlọ anyị igbuo ọja ndị ghọtara ihe ọja bụ amara na onye a na-etowe eze aha m bụ Reverend Father Jude Chiadika Okoli ya na abụ m ụkọchukwu ọka dayọsis mụnwa na onwe m bụkwazi onye ji ọja agụ egwu kana mgbe m na nwata ka m bido wee ọja maka na m fụrụ ọja ofu ihe nchọpụta bụ na ọ na-abụ ntinyere ọja afọ n'ọnụ ọtụtụ ndị mmadụ enwebe aṅụrị a kpatara na ọbụlagoro oge nchichala ụkọchukwu aka nji ọja anụnwa na-agụ egwu na-eto Chineke ife ngwụgụ taa jizọs e, jizọs ee dike jizọs e, ekenekwe ngo ekenekwe ngo ekenekwe ngo ekene ọnụ dike tegete ijego abụ ọma ọ na-akọwara gị ọsị ngwa na ngwa egwu wetanụ ịchaka na ụba akwara na une wetanụ ọja ka anyị too chukwu anyị m nwere ọtụtụ egwu ọ ga-aba na-akọ n'ala Igbo ma itinye ha ọja ọ gaghị na-atọcha ụtọ mana ọja batị ya ọlọkọ ụtọ ya bịa pụọ iche ọha ncha bụ ọrụ ọja na-arụ n'ime ụlọ ụka inyere aka n'otite anyị na-eto Chineke mana enwere ike imechi ife ofu onye mmadụ ofu ma ọ bụ abụọ fape nwere ike isi gị otu si dị ka a na-afọ ọja n'ụlọ ụka ọjọọ na ọ bụrụ ife ndị ọgọ mmụọ mana ọ bụrụ na ịkpọ ife dị ka ọgan ha gara ekwu okwu mgbe ụfọdụ anyị adị ife anyị nwere ada amasị anyị ga-abụrụ sọ n'ime ụlọ ụka ana m afụkwazị ọja enwere m ike ịfụrụ mmọnwụ ọja ndị ụka anyị na-etikwazi maka na mmọnwụ bụ ihe eji eme obi aṅụrị ụmụ ihe na-agbasa Vatican Council kansụl nke eme na Rome popu na-achị mgbe afọ wee sị na ọ dị mma ka emee ụka anụnwa ka ndị mmadụ ghọtawanye ife a na-eme n'ụlọ ụka wee sizie ngwa unu nwere ikezi nwerezie asụsụ ndị bụ ụnọ febe chineke ofe ebe a ka o bido gbafu ka ebido kwuwe ihe a na-akpọ maka inculturation enweghị ife ndị magasịrị mma na omenala anyị na-adọrọ njọ mana ọ baga anyị arụ na anyị nwere ike ibubata n'ụlọ ụka ee gbanwee ya ka o yie ife eji efe chineke